eze ekene m unu o nwere ibe m bịara ikwu tata dị iwe maka Ebuka Obi Iri izizi m bịara ikwu maka Ebuka Obi wụ na 95% of ndị na-ata aka Ebuka Obi enwere good reason ị na egwu na Ebuka Obi na-eme arinji dibịa na-agwọrọ ya ọgwụ ọ nara eme arinji ị na-ekwu na Ebuka Obi wu feki dibịa na-agwọrọ ya ọgwụ ọwụlọ feki etu anụnwa ka esi wee atakiba akwa ọkụkọ mgbe o bido owuwe onye ọwụna onye elu onye a na-akpụrụ akwa ọkụ n'ọnụ ịbababa bịbababa a na-adọnya bọị na-adọda bọị na-adị ya ka adọtu onye a na-adị ya ka adọtu onye mụ onye na-adọ mmadụ ka ịdọtu onye dị mụ onye a na-ebulo dịmọ ego na-abata the man na-ama onye a na-ama ị na-eme vidiyo na-ekwu so many things ka ị onye onye ahụ most especially content creators they will not know a single thing about you what they care about you ka abịakwuo nkọta kọtọi mana ị mara na efi na-enwere ọdụdụ na ya na-achụrụ ya ijiji mgbe eji kọgide maka akwa kọgide maka akwa akwa anọlụ na-agbalụ followers na-agbalụ ego lụọ họteelụ nke ize lụọ nke ịbụọ lụọ ọnọ nke ize lụọ nke ịbụọ egolu moto gojuo the whole compound rama enwe ike ebe ị nọkịta ị na-ezu onwe ya ezu ị mara na asịrị mmadụ ya akụ maka ihe eme ya ewụrụ ọgaranya pụta ka afụ ị ịmara ihe anyị na-alụ postu onye ka ụwa niile malụsi were ya asịrị ka akwụghị n'ọkụ evri woman being nọ n'ụwa evri business mmadụ na-eme n'idiri ndị asịrị ndị nta akụkọ you it the highest money I've ever made on Facebook wọzụ mgbe a na-eme eh, ka esi esiri popo igwe credo saga owu na akpụtọrọ iwu no make money as a content creator allow them to kpụtọrọ ya agha ọfụma dọọnụ m vavava na ọ na-atọ m ụtọ ka m gote moto ọzọ so n'ime ife m na-ekwu abụrụ iwe ọzọ many people na-ata ka Ebuka Obi abụrụ iwe ọzọ ọ enviness kedu iwe o ji wụlọ Ebuka Obi ka o ji wụrụ dis boy i remember dị mgbe mba kapụtara ọfụ etu a onwe mgbe a nọkọta ebube mmụọ nsọ dọrị agbogo egbogo dọrị agbada agbada o nwere onye anara adọ lapụdatin ibu ngị nwa na-ada ebuka obi sef tọn iruo na aya adọghị aya adọghị mgbe a ka anya ihe mmepe ifu na ihe niile many people na-adọ mmadụ bụ fafafafal onye mara gị gịnị ya bịakọta n'ugbo nso ịnọkọta ịkwụla ọtọ na-akọ ihe mara asị o ji wee na-akpọ hụ ma o ji na-akpọ ntu ọ na-akpọ nara akpọ wefutela anyị evidensị ka anyị mara na ọ na-akpọ ntu Ebuka Obi na-emegodo arenji ọ gbasara alụmọ biznes ya ọ na-enye ego o nwere onye amụ ile elili kpụrụ ya jebe zayon hapụ ndị kweta nụba jebe etile m onwere ihe ntiri onwere ihe mwefu mgbe njiwa amalụ na ndị niile a na-adọ ya aghaga na soshal midia is nothing but gịnị egwu mgbe ada ọmụnwa ukredo wee ewelu nke m maka na onye gba akwa ụkwụ ma ebe ọ na-afịa m wee ewelu my own situation wee compare to nke akwa welu my own situation compare to nke onye je jizọs welu my own situation compare to nke ebube mmụọ nsọ welu my situation compare to nke ifeanyị ụba welu my situation compare to nke zubi michael welu my situation compared to nke Regina Daniels weluma ọnwụ na adọrọ you no go blow allow them to dọọ a na-adọghị ibi happy na a na ọ bụrụ mmadụ niile nọ na soshal midia ma mmadụ niile fụtara ụwa ka ụwa niile ma etu a nnọkịta ọrịa obodo niile amalụta na igwe kredo nwandịrị eme exist whether you like it or not ebe ọwụ na mbata adị 40 dia mmadụ 39 ya ama m ịmara m ofu onye kwuo na ọ dịkwa ka igwe kredo bụ ihe anụnwa you will remember Google taịpụ igwe kredo detail gbasara m agba nwoke agabego ebe na-amị amị hoo ha and onwere iwe ihe emenwe about it so ọ na-enweghị iwe kụọ isi na-arụ aja for how many kwa mkpọzikwa for two years na a na-adọ Ebuka Obi nwoke a na-alịla onwe ụwọdụ si ee nọọsọ n'ụlọ ụka ya ka ọ na-emenwu arenji prọfesi na ọ nara emenwu arinji prọfesi n'ebe ọzọ ifunu gị ka o ji krused ebe ọzọ ifunu gị ka o mere ekpere ebe nwa ifunu nwoke wee niri wee jebe Abuja wee luo hostuo krused ibe bịada krused wụ more than 40,000 ebe niile ju ama na-ebu amụma ndị kweta enu kweta ndị na-ada na-ada ndị a na emere ekpere na-ekpe ndị si na ba na-afụ ụzọ a na-afụ ọ gbasara alụm ọ na-eme arinji ọ nara emezi not my biznes ime nwoke na-eme ọ na-agaziri ka esi bịa tie aka ka m ghasa agụgo ya mmenie nri awadogide akwa iwe adọrọ akwadogide akwadogide akwa iwe adọrọ ya o wee survive ọnya o wee luo tọn ma adọba m nke na echukwu na ọ dịrị izi akwa ọkụ si ọnụ katakene wukene i na n'ụlọ na-epegharị na nsu ewu ịnọ katakene nọ katakene mekene ofu ihe tụ ị na soshal midia ka iwukene ọgwụgodo ede otu mmadụ iwu 3 months 3 good months esi from e, na igwe credo wụ ritualist baa na igwe credo na emebi oke ite baa na e, kedu ma asị na e, na igwe kredo eh, eh, eh, amụọ nwa na mụọ nwaanyị abaa na igwe kredo mm, du nwa ya wee jee n'ụlọ ụka jee baptizim eside makpuo na ọjapiano from ọjapiano agbawa ka esi ripopo sag from ka esi ripopo sag amakpuo na polis sag from police side amakpuo na credo go moto from na credo go moto amakpuo na n'ogolo ụlọ na obizi na duplex from na credo bizi na so many stories ọ dị izi wuonu wuo ka ifo ka bloggers a na-akwụ ụgwọ kaba buo story buo oyi insta blog ebuo oyi tunde ebuo oyi gossip even ebuo oyi ha ncha niile na na-ebu oyi penchat midia na facebook a na-ebughị comedians content creators onye na amapụta na-akọ maka gị pụta kwuo ka anyị nụ taa akpa ka kụchie ya ọnụ kụchie ya ike iji anyụ nsị ma na ọ na-eme so n'ibe m na-ekwu abụrụ iwe ọzọ bụ Ebuka Obi ọ na-eme arenji ọ nara eme it's not my business etile unu afụnugo m na Ebuka Obi ifunugo m de ifukwudie m dị ọ wụrụ ya biznes odumeje mụ na ya na-atọ mụ na ya emekọgo business o mego m invite n'ụlọ ụka ya ejego m eji m nọmba o ojide nke m eje i hardly go to his church mana ọ na-esendịrị m invitation steady weka ka onye mụ na ya mara ejire nọmba mụ na ya funuru anya funubeghị m anya si nso ụwa m ị na-adọ mmadụ mara amala na one na aya adọ mgbe anya ya efo ma ị na-enjoy na a na-adọ mmadụ ị na-agụ kọmentị na-akụrụ ndị ekperima aka wonde aya adọ anda a na-adọ ọ wụrụ ihe mere eme ka a ya eji na-adọ mana mara amalụ na onye ọwụna na-adọghị na-enyere ya aka na Ebuka Obi unu na ada unu adọkata gị edọkata gị edọkata ya nwatakịrị jee n'Imo steeti gbaa many plot of land na-alụ ma hospital ma ihe ndị ọzọ ị ga na-abata ọ na-adị mọ pọpụla ịbata na Zion mọltitude eju mana ilo ma na outside kemgbe ị ya adọgide edọgide edọgide mmadụ niile a believe in him agbacha ọsọ onye ete aka ndị ọ ya ebu ya aka unu si na e n'ọgwụ dọ na Zion n'ọnya ka o ji ebu amụma ọ rapụrụ unu Zion jee Abuja lukwede ebukwe dị sama amụma ka o si ebukwe iwe ọwụna ị na-ekwu atụ mmadụ isi na mmadụ na-akpọ ntu na mmadụ na-eme arinji na mmadụ na-eme nke wetala anyị concrete evidence ị na-ediskọs ya anyị nwawo content creators eti ọnụ with your evidence gbaa okwe n'anwụ pụrụ ịnọkọta isi aka n'imi na-akọtọrị ka ị e wee kọtọ mmadụ ibe ka ọ wee wụ na iwe ezigbo mmadụ It is nothing. The earlier you leave the young man to do his business and do his RNG and do his ministry, the better for you. Because the more you talk about him, the more you give him followers, fans, and the more you do what? Give him audience. Onye mara, ịnọrọ ị na-akọ maka ya ị na anya ụfụ ihe gbasara ya na-eweghị iwe ka ihe ọ na-ewere iwe menu your own na akwa ọkụkọ na-agwa ọgwụ ọ na-eme oke ite nke nwa lụọ họtel na-evugharị moto na-eme nke nwa na-eme duins jee vute n'ọgwụ gwawa ka ọ baara ị ọnwụ na plọmba ka ị na-alụ tii n'ọgwụ na plọmba ka ị maa ma ya ihe blo ndị niile bụ ndị ụka na-ekwu okwu maka gbasara Ebuka Obi rukwe tata adịghị iwe ose na abụ ka m ji ekwu ya out of enviness and greediness onye likwi nyapụta ka ibi elie etu akwa ka Ebuka Obi ya esi likwi owu owu ka ọ ya ewu onwe oge ọ ya eru ọ na-akpuo onwe mgbe odumeje na-ewu the whole Africa odumeje odumeje odumeje kịta odumeje a na-akpụgo Ebuka Obi mapụ ka unu na-adọ Ebuka Obi unu na-adọkwa eh, eh, Jerry Apostle Jerry unu na-adọkwa ya like that ndị ọnwụ na ị na-anya ịfụ na ndị na-adọkalite Ebuka Obi wu ndị Igbo maka na ndị Igbo ejila anya afụ nwanne ha ka ọ na-eprogress ihe ọnwụ na ọ na-eme they would like to pull him down etu akaba si dọgide akwa ka adọtuo onye chaa dọgide ebube m ọsọ ka adọtuo onye cha why are we like this ụfọdụ pụta ka adọ kredo na amara na aka ka unu na-enyelụ maka na ụkwụ agbara awọ lift ka e nyerie a na-echezi ka ama ama kreda anago vileji kama adaga ibibile ntụ nwoke ma walụ na-aga zọbalụ na-aga tido na-epulu wet na-aga njo ya arọbụnagụ na-ekwusi okwu ike agba na-aba ezu na ọma mbala na-aba ejiri isi nwa nri agụ arọ ịgba ya dọrọ dọwaa